Hi, my name is Ambassador Ameka Ike. You're watching Rock Solid TV. Subscribe to Rock Solid TV now. na thank you. Ah. Ah. Oh, thank you. Oh, thank you. Otaka is a part. I oh. do use toast. Eh. Eji eji ano granola toast. Ai, the thing na talk. Oh. No, na talk. Aha. Otaka is a man. Eh, madam, lollipop. Ya ki wa ke go ah. gi ga maru ga isi. This year, go go sing. I'm gonna put at six thousand six hundred and fifty. Sọ́sọ̀. Sọ́sọ̀. Ẹ̀yẹ́ yìí kò wẹ̀ jù. Ẹnu gàdí kọ̀ chi kò mọ̀ wúrò ta. Ẹ́ ẹnu bẹ búrú sí ẹni nìyẹn kan wíkẹ́ náà gà gà. Six thousand six hundred and fifty naira. Fifty naira by egunenia. Bàbá mi á bàjẹ́. <laughs> I won. one no choice. <laughs> Hey, hey. Masa, come on, no man, enjoy. Eh. Why you need to? You need it. I'm going to trip. It's so cool. Taba. Atikpa. Nke ahụ na-afọnye aka na akpa na-afọpụta. Udo ọ dịkwa. Eh? Udo dị. nweghị maka gịnị zie nwe ebe na-ebe dị enweghị gasị nka ọ ma ma na-ekwu na isi aja nsogbu adịrọ unu enyegodi m ego tupu na ejebe banye kọmkọm mba mba mba mba mba na-eriwasịkwa ahụ ọnụ ka mkpi ọ dịka ụlọ chọrọ ịkpọ m ọga n'isi ọ ya mana ihe m chọrọ ịgwa unu bụ enwere onye na-esi ebe a ebiri ma ọ bụrụ enyere m ego nwunye m ego n'aka unu banye nkọnkọ je kpaa ihe m chọrọ ịkpa nwunye esi m ego unu jebe na nwa ma ụmụaka ụnụ kpọwa ebe ebe a onwe esi ebe a eh, eh, madam kwụsị ya onye na-akpọ ụmụaka eh, ọsị na-eche asa dị ka anyị na-akpọ anyị anwakwana anwakwana next time afọ asa asa asa bụkwa ọmalịcha ka mbụ na butere achọrọ m mkparị biko ihe ọbụla ga-eme ka mmadụ ya nwaanyị a pụọ ego m ji ebe a ka m na-achọ ya m si ego m tinye na akpa wee bịa ebe a nke m ego m ji ebe a ebe nke m onye na-ezuzu ya na onye na-ezuzu ya ah, ah. na ntị eh, m ego m nwa kwesị iwe maka m wee kwụ ụgwọ maka ihe anyị ka na akpa na-egbu onwe m m bịa bịa ihe mere na ịbụ hmm? ihe nchọrọ ịgwa ụlọ na-abụ ma onye riri eri ma onye na-eri na-eri enweghị na-esi ebe a apụ ụnụ enye m ego n'aka nye m ego n'aka ozugbo ọ na-achọ ka nke unu kiri ebe unu achọ makadi keke tami sachi ba sachi ọrụ nke nọ n'ime gị hụ aka hụ onye aka n'ime n'ịka gị mara ma ọ dị ebe ahụ ọya paaki ba paaki ba ọsịsọ ọsịsọ ifere adịghị m unu unu eji ha ọchịchị chịkọrọ um, um, um, um, um, shọpụ nwụsịa mmanya na-asị m na unu ejiri ego ọsọ unu rụọ ọrụ a two weeks one month three days un yàrá taruru ego unu jin six thousand six hundred and fifteen naira tutu bá bọ́tulọ ọsịsọ were nke a tinye ebe a ifere eme ozu ọ dị ka nne gị akụziri ka esi asa efere ọfọ aka ka ị ga-aghachara m efere ka ọ gịnị ihere adị eme ụmụaka machara mma dị ka ụlọ ọ bụrụ ụmụ efule efu a ụmụ agadi nwoke asị na ha ka na praịmarị skuul ụlọ na-esogharị n'ike ihere adị eme ụnụ ọmarịcha ụmụaka dị ka ụnụ tọpụzụrụ ịma ihe a na-alụ n'obodo a ụmụaka nwa ya musiri ike n'obodo a bụ na nwoke mee ya si obugodoro opia ya tọọchị na akpa ma oji ji ego mba ọ bụrụ ndị oji nke ejiri ego unu so na shọpụ ma abịa abịa efere ahụ ọzọ biko go akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ n'ịga makwa ife bịa bịa bịa ọzọ na-ebe na-ebe ibe ga ejebezita akwụkwọ ibe na-ebe na afọ ya gbara agba isi ee ihe gbara enweghị nne na nna aka ka chukwu na-agọzikwu onye gwagara na-agụcha akwụkwọ agụcha ngwago ndị gụjigoro akwụkwọ akakwa nka ntị gị aga echi ịma mana agụ agụchago m wee ọnụ m unu alụrụ ọrụ ihe ngụta na akwụkwọ ka m ji wee ya na ka iji efe ka m na-enye gị ndị ebe dịkwa nchinchi na ịma akwụkwọ igbo onye na-akpọ Nnamdi Azikiwe ọ gụgidere akwụkwọ ruo na nka ya oh. a na-agụchi ya nwe ụlọ ọba ọkabenka kụnye ebe akwụkwọ kịta agụcha nwunye m agụ ọbịa apị m aka n'ọnụnụ nwunye m agụ ọbịa na-apị m aka n'ọnụnụ ala e? ọga adịmeje nna oke na-akpọ ọga irichọ na mmụwụ ọ bụ mmụ ka ị na-akpọ m ọga ọga ama m na ịmụ m na m mụrụ gụ ọga ọgwụ ọmụmụ na-aga ya ọgwụ ọmụmụ ụmụ ụfọdụ omume ị na-eme na-abịa bụ nwoke ka bụ nwaanyị ibu nwoke ka ibu nwaanyị ga-agbụkwuo onwe gị ebe ahụ na-eji ikuri na ikuri na na na anyịkwu gị alụ ọga ọgwụ ọmụmụ na pịọ ama m na ọzọ ụmụ ụlọ ọzọ

ọnụ ọwụ jekwana ya siri ike ọ mara na o nwere ofu mkpụrụ ọkpụkpụ dị ya niile ama na kịta onye na ndị nna nna ya baga ọ na mmụọ na-azụ ibe ba eh, na-azụ ebe a na-azụ onwe nke abaka na-azụ ọ ka nke dị na baịbụl speaking in tongue ah, ancestors speak one in tongue oh. mgbasa ọzọ mma mma ya aka nyanwakwa onye gwara ya a na atụrụ na-eji chimpi ekwo na aka ya aka ekwo akara akụpụ ekụpụ hmm? bụrụ onye lozo elozo <laughs> eh? onye owu onye ka ịbụ kirisi ọgbụgbụ agụ dịka anyị ịtọ ọgbụgbụ agụ na-aka aka zina ya abịa ịnụzụ anya ọ bụrụ na ọ bụrụ na iwu nsị gị dịkwa nsị onye nwụrụ anwụ <laughs> mgbe ọ nwụsị ịfụkwata iru ya dị oh. iru pịtọchaa mmepichaa ili awere n'ofu ụsọ onye ajọ ọnụ dị ka ibe agbanye onye afọ otolo afọ otolo tolo tolo onye bụ nwata anyị ka na-awụ n'afọ n'afọ a ga-eji lụọ udo alụlọ na ịrapụ ebe a ga-esi wee kpọcha gị ike ọ ga-adị mma ka agbacha ike maka agbacha ya ike afụ ma ajị ọcha ma ajị ajị ngwongwo <laughs> <laughs> iji amamihe ga-eme agụzie <laughs> m nwunye m agụ ọbana apịa m aka agụsị ya bụ nwunye na-agụba aka n'ọnụnụ ala ọsọ biko gụ akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ n'ịga makwa ife Madam Lollipop! Ọ gịnị? Iwe si na n'iwe na bịa biko ah. bịa biko biko anyị arụchago everything adịgo mma anyị arụchago anyị dozidogo mma ya ahụ na-emesigo niile sonu mee ma bọtụl ndị buba n'ime ebubasịrị ya ọkwa mmadụ ka m na-ajụ emesigo ife ebe niile si na-ama ma anyị za akpụkọ zacha mee ma ndị si ya emena mechaa ya kudo wee mkpụrụ afịa niile adobe ebe ọ fọzi ka anyị gbaa ya ọkụ mana anyị ga ka ya na ọ tara akpụ enwere ike ime ya ihe mere n'obu na ụnụ arụgokwa n'ọrụ a ụnụ atatakwu n'afụfụ ka kwesịrị ịta ọ bụkwa na ndụ obi ọjọọ ọ bụkwa m ezigbo mmadụ nwekwana onye ọ ga-abụ ọ bụrụ ya gba nkịtị mana nke a kụzigoro unu ihe ụbọchị ọzọ tupu unu achọba nwanyị unu ga-akpa eje baa ije ṅụ mmanya maọbụ ije taa anụ unu buke n'ụzọ unu nke onwe unu anya na akpa mara ka ụnụ ụra tupu na eje kpọọ nwaanyị unu eje ala nkwụ ma ọ taba anụ maka na adị m obiọma o nwere ike unu mee ya ebe ọzọ onye ahụ akpọrọ unu jee na sel jeje tụnye unu ebe ahụ ọ bụrụ mmadụ ncha ga-enwekwa obi ebere m mere ụnụ tata hmm? ọ bụkwara mgbakwa wiked ya mere bụ na ụnụ ga-abịa ka ụnụ bịa n'ama ibi ba buru akpọ unu ndọsa anyị ma unu bukọrọ unu gara m unu kuru ba buru akpọ unu unu agbadidoro ọnụ nwaanyị akụ onye a 20 naira dị ọgwụgwọ onwe gị na 20 naira obere ego ifere adịghị

fugo imere onwe gị kịta fugo ihe kọsụ fugo imere onwe gị kịta public assault fugo ihe kọsụ ngwa gaba gabara onwe gị gaba gaba ka inwe plan ọwụ na inwe plan gwa m ọ bụ na ya echetie ihe ka echetie ihe biko gaba gaba ị na-eme ka akwa nke mbido gabagodi gaba ka nsobe esokwana m ọzọ biko go akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ n'ịga makwa ife wapụ okwu onye owu ka ịkwado ebe dị ebe dị mkpa e <laughs> a na-aka akọ ndị nwa anwụgba nkụ <laughs> anwụ anwụ afọ ya nyọkịta ọzọ mmụọ onye mmụọ ka ọ bụ mmụọ ka ọ bụ onye mmụọ ajọ mmụọ onye nọ nsọ onye nọ nsọ iche iche anaghị ooo ọwọ́ ẹ̀kú kàn ní tìmù ọ̀nà àwọn tìmù ìjà iná sọ ìjà iná sọ. ìjà ọlọ́mọdù mọ́ ọlọ́mọdù mọ́. Onye ka m mejọrọ, onye ka m mejọrọ, onye ka m mejọrọ. Kedu ihe ị na-ebela akwa? Ji m agwọ na-adị m agwọ ji m. ejizi oge kwuo alụ ife na-ekwupụ alụ kekwe n'ibe a na-egbuli onu owu onye ka anyị chọrọ ịmata ichie kedu ka m ga-esi wee were ọnwụ di m na-atụ asị ọ na-atọzi m ụtọ ịbụ nwaanyị akwa mbe bịanụ ka ije unu si na nna atụ asị ka njegosi ya tọgbọrọ ka ngosi unu ọzọ biko go akwụkwọ na akwụkwọ maka. ịgụcha akwụkwọ n'ịga makwa ife ife kacha we m iwe abụrụ ife ọzọ n'oge ka ọmarịcha na-ada akụ ga-esi wee gbuo anyị na abụrụ dola eh? mara m ya ọdụka nwere ọdụka o merụgo m ahụ n'ime ebe a nke a ị na-ekwugodi dị iche nke anyị na-ekwu dị iche na-eke ngwa gị ọrụ anyị niile nọ na-alụ onwe mgbe eji hafụrụ asọ asọsọ ha rụọ ọkwa anyị chasọ were ọkwa ikpokọ bọtụ kpokọ bọtụ zachasị ebe na-emere obere efere a nọ na-asa mgbe ha riri nne eji wee si anyị bịa zara ihe niile a enwe mgbe anyị ji so weta anụ ntachi nkafe anọ na-atachi akpịrị na-akpọ m nkwụ anyị ṅụrụ mmanya anyị na-edikwu ya pakeji kwa onwe anyị ka sokwa n'ife a na-arụ ọ na-agụkwa m mgbe ahụ mana ama m nwaanyị ji wee butuo ị na-ekwu okwu da nke anyị na-ekwugodo abụrọ ife na-agbakasị m ife mụwa na-ekwu bụ ka ka ego anyị tiri n'akpa gawa na daba ji wee disapia n'otu ntabi anya o nwere maka o si wee gaa ị na-ekwu okwu ụla aka ntị bụ na-ekpu ozugbo chichinda pụọ m n'anya mụnwa wee bido chetebe wee risaịtị ba ndị niile nwụrụ anwụ na ba ofu ntị m akịta ife ọ na-ada ọwa ọkọ ọwa ọkọ jai biko na ụmụ anụ m nnọọ ife merenụ anụ m nnọọ anụ m n'otu unu si were je imekwa ubitara madama mmiri ubitara ya mmiri Owu owutụtụrụ unu wee na-eyi uzugharị anụkwụ mara na unu sụkwuriri akpụ fichasịara ya ụlọ renjicha ma bọtụl ma tebụl o nwere ife unu arụ n'ọbe nwaanyị o butara nwaanyị a mmiri ncha na azacha donu o beto ife unu mere kịta wutere unu wutere eh, ewute eh, unu m ewute unu nwaanyị obi daa ya mmiri o ya ewute ma na-eji enyi ya ụjọ ụjọ akwa ụra nke a ụdị nwatakịrị na-ekwughị eze ka ịnọ ebe a na-achọ ka mma na nwaanyị ya enye ya 20 naira efu 15 naira ya eti na na-ekwu oche nje ma ndị anakpa ya kewekọ gị na darụ mara ebe isi gotekwa ya bịakwa ọ bụ ọgụ ya sị echefukwa m echefu ịma na ofu ife a ga ofu nwoke e ji wee na-esi anya si na gama izu ya ga-asọ n'ala ka ọ sọọ na nke ọjọọ mụnwa si ya mba ịghọtago na ife agba n'ụzọ e eteka apịagide m ọkụ wee bụ ọnọ my top basket <laughs> dara rajetọ bịawasịa plus plate nesizi isi dara dara e e biko go akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ ị ga-amakwa ife ọsọ biko ego akwụkwọ ịgụcha akwụkwọ ị ga-amakwa nke nke ewute m ọmalịcha ihe ewute ka Hai, adako. Adako gị ya ọmalịcha na na im two days two days wee na-asara nwaanyị ibe anyị efere maka ụtaba na atịkpa ee eh? n'elu na ngụ small stout na anụ ịkpọ na-ekwere m ọtịta anụ bụ ntakatị a mgbufuo ya ya ka m ji wee sara nwaanyị ibe m for two days hei akụkọ a metụtara m n'ọkpụkpụ nke a metụtara m n'ọmị eh? two days o oh. ka yi ofu efe n'asara mmadụ ibe anyị efere nwaanyị ibe anyị o dịtị hmm. na onye a ụnụ eh. agbakasịcha m isi ị mara nke kacha ewe n'iwe ndị vileji niile anụla ya o mechie gị ọnụ ka a sị wee lụzie gị gwa ha Legodu ha ee ndị ọsọ efere hmm. o nwebeghị ihe ụlọ ụka furu ọhụrụ hmm. ọsọ nsọ efere ka ha sara sukwara agba akpụ the fufu ndị na-abụ a unu rerekwa eze rere rere mkpụrụ eze ụlọ ụna na-asapụ asapụ ure mechie ọnụ gọzọ unu imechi ya mmechiere gị ya ị na ihe m na-agwa gị imechi ya mmechiere gị ya Is it my fault that you both are dating broken boys? Second, yes. I love a You know, I love a book. You know, I love a book. You know, I love a book. I love a book. You know what? I love a book. I love a book. Ọsọ biko go akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ n'ịga amakwa ife wazabika kuhakoma ekucakukwa niga mawevaazabika tehakukwa ite cakukwa niga mawevaa mgbe ọzọ n'igbo nwanne m anyị ma na nwoke na-empechego na-empecha maka itinye akwụkwọ na akwụkwọ amaka ịkụcha akwụkwọ n'ịga makwa ife ọsọ biko bụ akwụkwọ na akwụkwọ n'ịga makwa ife ọsọ biko na akwụkwọ Oğlu ki de bununla Bana o bu makoza geçiyor. Bu emekte de ona fikir. Ama kangala onu oğlu ama Ọzọ biko akwụkwọ na akwụkwọ amaka ọsọ biko go akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ n'ịga makwa ife ọsọ biko go akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ n'ịga makwa ife ọsọ biko jee akwụkwọ biya biya ba biya biya nan do oh, oh. biya nan do mpa eh, eh. o wari ya nche gwa gị gombe ihe ịma na iwere mas nwoke nwa gị and ama m ife m na-eme ịbụ m uchu ịbụ m ụbụrụ ọta so ịma na ote gị na-ajụ m ka ihe m ga-eme n'ụwa ga-anwụ ebe ọrụ ka ihe m

achọrọ m iwe chiftesi title as ọzọ ị chọrọ ichi ọzọ ọ na-echi ọzọ kedu ihe na-azọ ị na-echiri ọzọ nke na-azọ onwe na-azọ na bụ ihe ụmụaka ka abịara ebe a ịgba ịgbakoso ka abalị mgbe ị na Evil Ed, Belter. Ihe m kwuru eziokwu ga-asị ọ ihe ụmụaka. Chega nwa gị, abụ m ụmụaka. Ị na-ezine saiz m anya. Ihe m bụ n'ime ka e na-afụ n'ilo mma. Karịa izu. Abụ m É. manti. So abụrụ m obere. Ka ihe na-agagbula onwe gị. O nwere que é ebu ụzọ jụọ m, sị m, ọgụ na kpatara m aka echi ha ọzọ ahụ. Dịka ajụm ya. onye na-echi ọzọ na-anụ inyomu ịnọ n'opekata mpe inyomu nọ ee onye na-echi ọzọ ọ ga-abụ ọ gafela na-ekiri ka ego na-adafe ọ dakwa aka nri ọ da aka ekpe ka m ji ị ga-agwọ nwa ọgwụ maka ndị na-echi ọzọ ga-abụ ndị kara aka n'ịgwọ ọgwụ agwụkwọ ọgwụ tụọ ha ha nwa agwọ tụghachiri ịtụ ha ya agwọ nwa hmm. ọgwụ ya agwọ ite ọgwụ ọzọ biko gụọ akwụkwọ na akwụkwọ maka ịgụcha akwụkwọ n'ịga makwa ife mara ichiwe ọzọ ewere ụgwọ ọgwụ hmm? mgbe eji ụgwọ ọgwụ ihuhu enwezụla e ọzọ enwere ee ọ ije ewibi ihe na-achụ m ahụ ị na-ejekwa ị na-ejekwa ikpu nshi n'ike ụbọchị na-akwa emeghe m ike ga-amachi owere nshi ịnụyi ụkwọ ijikwa iyushi iyi ụkwọshi ee nwa m abụghị mmadụ na-ekwe ka aha na-ekwe ka ọ chọrọ ichi ọzọ ndị ọzọ na-elu n'otu ala ekpokwuru inyom ịnọ ịbụgha na-aga ebe a ịbụgha na-aga ebe a mana ịkpokwara inyom ịnọ otu a ịnọ oho isi otu a onyinye m ga nwere. Ah, ah, ah. ikwe shinlie hei agụ ọmụ nwunye m agụụ ọbịa na-apị m aka na mkpụrụ ala m ihe ọ na-achọ na mkpụrụ ala chi m ama ị na-eji ọzọ jee lụọ nlọ ọhụma ịlọtahụ na eke na eke onye nlọ ụlọanyị n'isi ụtụtụ n'isi ụtụtụ a kee gị na pam na akpa ka ị na-achọrọ mpam nwoke na na nkata nwoke na nwoke ọzọ biko gụ akwụkwọ na akwụkwọ amaka ịgụcha akwụkwọ n'ịga makwa ife ichebike okwu n'iwe na o nwere ife kpọlitere mmụọ m ghọta m ji wee sị ka m tie oge alụ n'ụlọ gị ghọta Nem ovo. Hum. Kö köye geri esse için çiftler setel da. Ihe ọ ga-eli ichi ọzọ taịtụl n'obodo a ka ihe ọwụrụ ndọchịchị chọrọ mma maka ahụ. onye ịmachi ichi ọzọ dịka ka isi wee kwuo nọ ada ama ama <clears throat> onye ọbụna chi ichi ọzọ ọzọ taịtụl n'obodo a mhm. ga-ebugodo ụzọ nụọ ụmụ nwanyị nọ mbọ mbọ ofu mbọ ntọ nnọ ịnọ ụmụ nwanyị nọ o wee dobezie ego ọ ga-eji wee mee emume si ya n'azụ mana dịka ka m soro kwuo ihe izizi ihe mbụ bụ na ọ ga-ebu ụzọ nụọ ụmụ nwanyị nọ ọ lụchazie nke a o dosazie ego ọ ga-eji wee mee mmemme si ya n'azụ dobezie 2 naira na tebụl ezuzu ọ na-eme gị n'isi zuzu ezu na nwa gị

Ikuchapu. Kajabalan. There's money, Kajabalan. There's money, Kajabalan. The one who goes to Balan, kaca Kajabalan. There's money, Kajabalan. There's money, Kajabalan. There's money, Kajabalan. Yeah, he must have. I'm not your friend. Hey, gee na-enye gị nsogbu gee ụdị mkpọmkpọ egwuregwu bụ ife a surprised ụdị egwu gị n'anya m agwa gị bịa bịa bịa ka nche oke <laughs> ka ncheta ya iji agba egwu ọ ga-abụ na nna gị lụrụ nwaanyị ọfụrụ ọ ya mere iji agba ụtọ egwu a ihe na-atọgodi m ụtọ na bụ na obere oge na na Ụmụ anaghị ezu respect n'afọ ụka oke. Uzoro oke. Ọkwa na nrọ gị ị na na-arọ mgbe ọbụla ị na-arọ nrọ karịa gị. Na-arọ eri nrọ. Ịmakwa na nrọ a ịrọ kịta bụrụ obere nrọ. Ka na ya bụ nrọ ma isi na-ebu gị isi na-ebu gị na-ezugharị. Ị lechara dị ka ya ya na anyị nwebụrụ ndị okenye akpataba ego n'oge nwa ga-eje bụrụ anyị ụzọ kpata ego ebufu ya mkpu oge ụra ngwa gị na-enwere dị iche na mma mmadụ ụra na ikpughe egwu bụrụ onye ara eh? mana anyị na-agbagha na nkata unu ewu evuru eji bata ọzọ bụ ka ekpue m okpuru ọdịnihu bụzie ọzọ si na nwata eziokwu m niile ịdọ aka m fụrụ n'ụwa dọrọ gị ebe ị kwesịrị nnọọ ije buru gị efe m si ije nọrọ iziokwu otu ịnọ kịta n'ụwa gị eze eh? nnecha gị anya otu ịdị kịta na obere nwa gị hmm. ekpuru okpu kpunye gị ya eh. ọ n'isi ya akị nwoke m kpara gị aka na-efefe ya ije zuru ya n'ohi Kunna kola kola kuya kunna kola. Ya kunna kola. Sarang wag. Wang ko. Wala ko ni. ọ na-emerụ ofu nwoke ji wee sị kama ife ga-asọ n'ala ka ọ na nke ọjọọ mụwa si ya mba na ife agba n'ụzọ etega ịghọta na mụ apịagide ọkụ wee bụọ nọ my top gasket eze ndị igbo na eze ndị igbo ofu spelling ọsọ biko go akwụkwọ na amaka ịgụcha akwụkwọ n'ịga amakwa ife gboo mama chọrọ gị ịma